ka adịchaghị mma nkwado na kemgbe ebe unu na-aga obodo adị ọkwanụ mma o kwanụ m ebe unu na-aga ọ bụ na achọbụ unu ka mma ebe nchu na-abịa hmm. anyị na-aga na nso ịmanụ na <clears throat> ka mma mana ọ gị maka m mma ka mkpọrọ n'onye nke <clears throat> onye nke nka mma jidekwa ebe ahụ nke nke bụ na ịkazi m ọnwa ee kemgbe otiti ị na ebe a kọmọn ịchọ akwa ige ya na-afịa gị ahụ ka m gachọta ndị ga-akwa ige eyi na-akparị m nsogbu adịghị na-akparị m mana mmadụ mana mmụọ aka na mgbe mma Hayır ama. Bak oğlum bak. Kini ibu nne ekele ofu oche. Mọnụ na nke ibu, nọsapụ na arụ. Udo, ọ gị? Ọ gbọna tụ gị. Ọ mgbanyụ. Ee? Nye anyị kedu na-aba n'anya. Anyị Emeka biko nwanne ya nke Kogi hmm, ọ na-abịa ime ka mma ndị a o si onye a ka ị na-akpọ aka chingom onye awa aka radite chichichi onye ebe a onye ebe a ọ na-akpọ gị mmadụ na-akpọ gị mmadụ na-akpọ gị onye a na-akpọ gị ọ gbọsi mgbe ka ha ma mgbeke bịa ebe a mgbeke bịa ebe a na-apụ náà pọ̀ àlàbí. ọga anyị adịkwere kredit tata ijikwa ego yi ọga anyị a na-erekwa kredit start weta ego gị weta ego na akatapụ ego ha weta ego nụ enweghị kredit anyị na-ere tata nnukwu onye mgbeke nnụnụ ebe ọ na ọ sị na mgbeke bụ onye dị ama a ga-abanụ n'iru obere oge anyị eche teni egu teni egu teni egu teni egwu ịghọtago teni egwu teni ịghọtago ya na ị kwarịkọtala n'ụtụ n'akụkụ kwarịkọta nwa mmadụ n'akụkụ ọsịsị na ọ ga ya ya ya onye mụnwa nọnso ee nụnụ onye gwanụ m na isi na nọnso gwara gị oge ahụ gịnị asụsụ baa na rum ee biko lekwa abụ m lekwa abụ m enwekwa ihe na enwekwa ihe m kwuru ka e mee gị ọ gịnị Chidiebere ị gwara awele na nọsọ si na ọ ga-alụ m gwakwa awele na nọsọ kpọ mba na bedrum ya ọkwee ọnwụkwana ihe mee ọ anyị onye mere jikọrọ m nri ụbọchị a Chidiebere emekwala ya ọzọ emekwala ihe ahụ ọzọ na ewu ekwa ofe madam anyị jere afịa mana anyị nwere rice na pepe soup sara akunwa yes sir ọ dịkwa oke ọ dị ezigbo oke ọtọ ọtọ ị ga-alaiki ya ọnụsọ gbado tem rice na pepe soup rice pepe soup na ọkwa dị ọkụ ọ dị ezigbo ọkụ ok so Hello? Ọkwa m na-akpọ gị dị Epik. M na-akpọ gị dị Azan. Anọ m ebe anyị na-ejewe iri nri. Na nke nwaanyị adọcha anyị na-ejewe iri nri na ahụ. Asị gị weta mọt. Achee ka m ka m kpọọ gị. Mọt biko. Come here. Cheka mbịa ka m kpọọ gị. Weta m stout do. Asị gị weta malt. Okay, chọkwara na Ngaji adị ọkwa ebe a. Ọ ka isi eme? E iwe. Na-eme nnọkọ isi na-adịrọ mma. Biko mmemme ọsọ weta m ngaji na mmanya jụrụ oyi jụrụ oje wetezi mọtụ ahụ jụrụ oyi wete mọtụ jụrụ oyi iwe ihe m chọrọ ịgwatụ gị amanụ m mme bụ nwanne Buhari pụta ewere iwe ngwacha gị ihe m na-agwa gị ebugharịkwala m biko kwenye ebe akwa biko leenụ mmadụ lee n'afọ lee agụrụ anyị na nwụkwa anwụ ebe a biko na anyị haf pleti ka anyị rie biko ịnụ ịkwụ nere nri azụ na agụ na agụ ya nke unu ga-esi na-eri nri agụ a na-agụ unu kụrụ unu na nri rie ahụ si m na agụ na agụ gị ọga biko nụ ọkụ ma anyị gaa n'ite madam anyị biko madam ga-ewere nye ụgwọ ọnwa anyị ụgwọ ọnwa anyị ala biko mụ na awelu

ana m ekwu ka anyị maa ma anyị ga-ewere Olha ga-esi na aqui. É para que esse dufteiro? Não vai ser. Hã? Não, sir. Calma, sai da porta só. anyị achọzi ita anụ. Chọwa nri nyezie gị nri chọwa anụ. Sụ akwa. Oga biko ewe. Sọrọ Oga biko ewezili iwe. Biko, nyezi anyị ha plate ahapụwa anụ biko doo. Anyị achọzi ya anụ. biko do is anyị without biko anyị were gbazie orue ị na-achọ ikpu chọta ikpu chọọ ọzọ nke aja ede ọga thank you sir Ha! ọga thank you thank you thank you thank you thank you okay bịa ngogwu a ịma mfiche tebụl agwa gị fiche sensị agwa gị fiche tebụl ịnọdebe a na-ezuzu eri ka onye ọkpụkpọ adịghị n'ahụ ịfụ ọkụ ọ dị mgbe ọbụla ọ na-acha ka onye ọbara gwụ n'arụ ile agwọ ọ gịnị kedu ihe nye m si ka m ganụgapụ nne m na-adịghị n'obodo ọ ka alụ gị mma jee ka ijefu ụmụ nwa gị ebe na ọsọ osi agada aka n'osisi ịgbada ebe ahụ jefu ya onwe onwe ụlọ ịbala ebe a ọ iri isi nri irie nke irie nke a nke ọzọ ma nri ndị kọstọmarị fọdụ iri na ofu afọ ga-agị bụ mgbe eke tụfịa gị mgbe ọbụla sọ ka ị na-ebe eri ego na-ele ofu efere nri 700 naira ka na-eli na zuche ebe a na ọ ị na-eji afụ mma gị jefee na nwere ụlọ ibe alụm onwe ihe njiga eme ebe a nababa unu ebe ilaike na ilaike ije ebe ọbụla ịchọ achọ achọ m ịfụ gị si dị rụpụọ biko ka ezigbo nka ọ sị na ọka ọ dị kedu onye ya ọgụ ọ gị ka ọ gwalụ ile nkịta ọ gị nwa ka ọ na-agwa ngwanụ ka ọ dị nụ ụla ka ọ dị ndị ọzọ achị ibichanụ mmụọ abụga iwu ma na achị asị ga ewu ma nụ mbụ nụnụ ee nna ana m eji efu mma m iche na ama m ebe ị na-aga ị na-aga ifu nụ nsọ ngwa chụọra m ihe. adịghị 이거 이거 계속 잘하면 oge hmm? ka mma bụ ka ọrụ Wali fene me. Waya guy, where waya? Wali fene me. Awa awa waya. Waya ne waya fene me ba. Kamu, kamu Weru maya. Baby na gan. Ya weru maya. O tra bo le le la pa na maya na. Aga. Funda inflebe. Da undoi. ekwugo onye m ga-atụ egwu ọ gị nwa maka amara ọnwa onye egwu ihe anyị gwa bụ kwetara ama mmiri ama m na ịmara onye m bụ mana ifu ndị ahụ ifu ebe ahụ ịlaghachi ebe ahụ ṅụọ mmanya ị ga-anwụ onye onye zuzu ka ọ bụ wọ́n Ah, ah. ngõ uh, maya eh, <laughs> ke na na na pu onye iwe chọrọ eto mme ma me chọrọ ịga na onye achọ nta nwụpụ iwe ke na pịa efe tu awa lasa adebutalu anyị ọpapụ sebenarnya lah sebenarnya coba ya nopo ada mama ya lah mama kan mama ya tapi why ada mama away gitu mama away jadi kalau kamu ya tadi coba kamu tadi mata mata mata mata I'm out here, man. na-abati njụ oyi ya ị gara fụ mmanya dị iche iche nke na-aba n'anya <laughs> na nke na-atọ bịrịbị jikwezie na kichin anụ karịa nri karịa dada nụchi mgbada ihe a na-ata ata ọ karịa so eto onwe ha ya elugo ndamapụ ewere ọkụ m ịgbanyụọ jee n'azụ ụlọ ịpịa aka jenaratọ enwu ịbịa gbanye kiribe anya ịnụgo ebidobe ihe ngwa gị kedu ihe m ga-egote gị na n'abalị ị na-ala gị suya ee eh, suya ee Thank you. eti ndị ibe anya kịta na anya dị ndị kọstọmas niile dry m ihe na emezi enne kedu ife ọzọ anyị nwere ike ime kịta aka gabakpa ka isi aka na chiko na-emara ihe mere afịa ga-azụ ke ka afịa ga-esi n'azụ n'elu ihe ụmụ ọrụ n'elu ihe ha yicha maka ha dị ka ndị nọ na kedu ka a ga-esi ihe abịa ụmụ nwoke na-abịa mmanya nwoke chọrọ si ọba ihu mgbe ofu ihe eji narị anya mana ebe ọ bụrụ na onye nke akwado nwoke dị na na-afụ ihe ije narị anya na nwere yitekwuo onye ọbụla nke ọ na laif ọ saiz saiz anya aṅụ mmanya na-enarị anya obi dị gị mma maka ihe nji ihe emegide ihe ebe a tie achọkwa m ịna vileji na akọwa na ya otu ya isi akwado n'ọmaka eh? onye na-achọ ịkọwa ihe anyị yi kịta n'ọhịa kazi mma ihe na-ekwu abụghị ịgba mgbe ya na-ekwu ka posto na-abịa Oh, uh-huh. Ijuwame, Ijuwame, Ijuwame, eh. Ijuwame, Ijuwame, Ijuwame, eh. Ijuwame, Ijuwame, Ijuwame, eh. Ijuwame, Ijuwame, Ijuwame, Ijuwame, onye mewara ma chekwele ụmụ ụwa atala ya ụtọ onye kọwara akụkụ ụwa ya ije ụwa nle ụwa siri ka ụwa tọkwara ụtọ iji ụwa m lee apụ akwụkwọ maka ngwa gị nawa ebe na-eje ịpụrụ ọka ọ dị mgbe ọbụla ọ na-eregharị ọhụụ nọdụ anyị ofu ebe chaa kwụgharịta ihe onwe nke kwee gị nkwụgharịta chaa kpikpipie mgbe ọbụla ị na-apịa aka pipipipipi piteke na onye isi dị mma ọ onye gị ị na-apụ by 5 o'clock na-eke ebe anụnwa dị gasasie nwa ha nke do oge anya saa efere sie ncha ncha ji mgbado oge anyi. ee eh? mee ihe ka ị ya afụ gị bụ n'ime nderi ihe elu ka onye ochi ya ebete m n'ime ụlọ ozi ọgwụ mgbe ha ka anụgo ndị mụta nwa amara m ihe na-ebe m na ụmụ agbọghọ anụchago nwa jee ka ije mama ihe ihe this morning ke ihe ịnọgide nnọọ arụ na-agbakasị gị ihe na-agbakasị gị arụ mmadụ amarọ ị ga-ebilite ụra arụ na-agbakasị gị onye mee bizinesi ahịa ọgbagogide agbọghọ ọgbadawa agbadawa otu awa eji mmadụ anụrụ mmadụ mmadụ na-echi mmụọ mụ ọ bụrụ na ọ dị ka iche na ijeje nụọ dị ọzọ ọ na ya na-agụ gị hapụ m na m ga-anụ di mgbe m ga-anụ di enyezila m nsogbu ịma njinwa obi ọcha na ọ na-eme biznes ka biznes na-aga agụ mgbe ọbụla mmadụ obi ọjọọ nọrụ arụara agbakasị gị ị na-achọ obere obere nwa ị na-eghe ọnụ unu ọ na-aga aga ebe ị ketara ịkwụgharị obodo niile ikekọ na anọ ofu ebe gị bụ nwa ka ka biznes ga-esi wee ga aga mgbe ọbụla ị na-akwụgharị ee eh? aka na-ekwu na fon ihe onwe ihe elu ndị bịa onye ala Kedụ ebe ị na-eje? Kedụ ebe isi? Madam esi m obodo. Isi obodo? Ee. Ee. Ebe ka ịbụ ihe nwa wee si wee zọlụshu anụwa ka ndị na-akwa baro wee bata ebe a si m na isi obodo. Kpọbata ebe a ka onye ori. Madam biko zianụ. Mụ biko. Biko zianụ rụziri m obodo. arụ mama akarịzie mgburu agbago n'ọgwụ igbo ma eburu gbada n'ọgwụ ọgwụ bekee mgburu gbago ma eburu gbada biko gbarazianụ m biko biko ewela n'iwe madam biko zianụ biko nke na-eme Bipi nwụọ ya wago nne gị iburu ya gbago iburu gbada ibugwu eje ijebuode ị ka ya ebukwu eje ijebuode gekwa ntị ka ngwa gị ifuru ọrụ a onye ọzọ ewelugo ee ọka ọ dị onye ọ dị mkpa achọlụ gọọlụ wee bịa ebe a wee were ọrụ ị na-anụ ya ịrụkwago biko iruo nọdebie madam biko Biko. ọkwụ okporo ụbọchị na abọ ka mụ na gị kwuru iwe nọọ ofu izu ụka wee bịa ebe a bụ isi m madam biko ka ya na jededebe nne gị o ilu ebuli eje ijebu ode ịmakwa ebe ijebu dị jee buru eji ebe ahụ iluo ịbịa ya mmiri ọkụ n'isi bịa ya n'afọ ka ị wee nwa efenete nne gị anya ọfụma ka ngwa onye ọzọ abịago ọrụ ebe a bụ aka n'isi ịbụcha akpagha a n'isi ikwunie ịpụọlụ m n'ọlụ m n'ịlụchago ewelugo m ya nye onye ọ dị mkpa madam ọ dị ka ịdị anụ ihe m na-ekwu ọfụma ntị ka m gị na nsị gị na onye ọrụ a dị mkpa abịago were ọrụ a echie nke a echie echi ka ọ na-ebido by 7 o'clock ọ bịa bido ọrụ ilu e pụọlụ ya n'ụzọ ka ndị dị ndụ wee fụ ụzọ wee nọdụ ị na-anụ ya maka otu ị nọ na-abụ mma ebe ị nwetara ọrụ iwere ọrụ wee na-egwu egwu you don't want to take your job serious onye ọ dị mkpa ga-ewere ọrụ so mkpụrụ ụbọchị na-abụ ka m nye gị ije nọdụ ofu izu ụka bịa ebe a sị m na arụ adịghị mama gị ilu e bịa ya mmiri ọkụ n'isi jee ka ị nọdebe ka ị nete anyị ọfụma ndị iberibe gbara akwụkwụ ka onye ala mgbe ọbụla madam biko unu merie ebere ọkwọ si na ahụ adịrọ m kịtị kpalachakwa agha anya ọgwa nje mmụọ dịka ọ na-acha ka onye ọbala adịrọ na-arụ e? ọkwa ebe ị na-akwụ asịrị ya chụọ asịrị na ji bụrụ ofe ị ga-ebunye kọstọma wee wufuo ebe a wee nọrọ ebe a nwa wee tọ n'ificha ofe ificha ị na-asị madam biko nụ nwa awụla nga mmadụ ya ichagharịa eh, ị na-esocha ọnụ ka agwọ onye achịrị ọ gịnị adaka mgbe ọbụla ikwuru ka ihe na-eyi mmadụ egwu n'abalị ọ gịnị ikwuru ka ihe na-afụ n'abalị kedu ihe ọ bụ n'anya aka machụ okwe gị ebe a ọkwa biko su na ị maara asa efele, sụsụ efele ka ị maara asa ebe a m maka nka jiwarapụ gị ngwa tụzụ si azụ ụlọ kaba na azụ ụlọ nne nne m gị ya mụrụ akwụ ndị nkeketa wee sebe pụọ iso ụnyaahụ onye ala nwekwana ihe ma afụfọ mma ji a onye nke asị si ebe nke esi ebe a tụfie akwa unu ụmụaka na shọpụ a lee na onye ala nke a ọgba nje onye nzuzu onye iberibe ọ sị ka ya pụọ 5 o'clock onye ma nke ọ ya apụnata mma m ụdị ebe ihe nke anụnwa nnọọ nke a gwụkwụkwọ m dafịa bụ ihe nke anụ nweghị onye ma emetụ ya ọfụma ma afụghọ m ndị nke na ebe a na-eyisi mmadụ egwu ebe a nne isiri eh, ike o isiri ike o mana mmụọ mana mmadụ nne ee eh. kedu otu isi mara na m ga-agwa madam na ha adịrọ mma m efu gị ote ya bren gị ka gị ogo bren gị a ka gị ogo hmm. n'afọ ife ahụ ịma na m ga-esi otu a ngwa ya ọ ka dị ịchụ gị n'ọrụ ọ bụ n'ịma ọ chụgonu m nnụnụ aka m na-arụzikwa ebe ahụ ee eh? mana mmụọ mana mmadụ ama m ọ ka na-akpaghachitekwe gị azụ ngwa tinyesi arụ tinyesi arụ m tinyesiara gị gịnị ee eh? tinyesiara gị gịnị nwa m ga-etinye gị tumoro mọnụ bịa ka anyị rahụ ụra tinyesiarụ m ha nna ọ dị gị ọkụ n'ahụ bịa ka anyị ụra mgbeke ya na ịgba mpụ dị nwa onwe gị ana ịma wetu onwe gị ana chọọ yọọ madam ka ọ gbaghara gị ee eh? achụgo m aga m ana achụgo m ị na-ana onwe ọrụ idobere ị ga-eje rụba ịma njide nke ijiji shie ya ike chee yọọ ya o ekwesịghịkwa e, m chọọ ya ọ bụrụ na abụọ na mgba mgbe madam si m lawa iru onye ahụ dị ka iru mkpiri mkpiri mkpiri m ga-alọta nwa arịrịọ adị m arịọ mm. ọ bụrụ maka eke. ụla ka m na-ala <laughs> mana ọ kakwa maka anyị chasụ ụka jee yọọ ya o mama ọ ga-anabata gị biko na ọnụ mechie mechie ọnụ ka m kwuo okwu mgbeke isi oyi ịmana mụ na gị adịka em ka ị na-eme kwarapụ kwarapụ na ịchọrọ na nsogbu adị na ba na o meghị o mere mana ka ịkwa na onye ga na-asa ahụ nọ nsa bịa ọdụ ife ebe a ọnwa ga na-asa ahụ nọ nso ọ bụ na ịfụrụ m oge na-afịọ onye mepere gị geeti ya na ụmụ nwaanyị pụta ikwu okwu anyị hụ ọgbakọ ikwu okwu isoro kwepụta na-etinye onye ihe na-agbasara gị mkpi mm, mm, mm, ojii eji ka adaka ọcha ka ọmaka ị na eweta m ọnụ ụdara adara ada ọcha ka ọmaka ọ bụ na ịma na black is beautiful. ọ gị na-afịọ ya na ọrụgo mgbe mgbe adaka ga-ewetara m ọnụ ọrụgo nke adaka iwetara m ọnụ maka na m na-enye gị ihe ga-abara gị uru nsogbu adị ma ihe mere iwe egwego m ịchọrị na ịna dị ka m kwado gaba ọrụ tupu so na ndị a chụrụ achụ e, e, ewu iji ọhịa hmm. mana mana mmadụ agwara gị mana mmụọ mana mmadụ afọ m bụ Chidebere Chidebere mana mmadụ mana mmụọ ihe niile a nwere ike bụrụ afa gị enweghị ihe o mere ifuru akara ekwentị a biko were enyere m n'ụsọ ọ ma ihe ọ ga-eji eme mana chekwara ifuru akwụkwọ a opeka gị nwa m nyere ya enye pere mpe biko ka m akwụkwọ a ga-efu mana mmụọ ka gị nwafuo were were nụ were ọ bụrụ maka ụla mgbe gaala mana ọma gakwa na-asa abụ na nso ngwanụ ị ga-asa abụ na ya saa ọfụma ịnụ ụla ije ọma

chelụchelụ tọrọ m ikwu ka ị ga biko ihe ị na-erisi nke ga ebe a na-alụ. ka ezi ihe na-eme ebe a ụdị mkpọtụ na-emezi ebe a ka efe edonna na mfụlọga nọ nso ebe a ka eze ebe ọ nọ ọ sị na ọ bụrụ na ọ bụrụ mgbe eke nyere ihe ọ na-eri na ọma nri ọnya okwu na onye akpali ya zụzụ naba ọ bụ na ọ dị eri ya naba ke nke bụ na ọ bụ na mgbe eke nyere nri na ọma nri nri agụ a na-agụ ya biko jeenu jee banye chọọ ihe unu ga-eme ebe a rafia ị na-achọ ịgwa m na nwa zọpụtara gị bụ ọsa na nwanne ifugo na-eme ntụgharị eluigwe na ụwa ezigbo mmadụ o kwesịrị

bụkwa ihe iyi eh? ị ma na ịgba ụtọ iji ijighị aga n'ụzọ ọdọọnụ mmanụ ee dịka nwa onye iji ekwu okwu nakwa ka m gị ọkwa mama ka m na-eche ochecha ihe ahụ na-eche unu bụ akwụsị ịkwado ka ndị mamara ndị atọpụ na chain and for your information today is <laughs> operation rescue mission ịghọtago eso m Una academia hmm? aquí. ¿Eh? Is you a man? ụnụ mmiri azọ na ihe ụnụ azọrọ mmiri isi nri one ka i nyere anụ one ka i karịa nke bụ isi anụ ọkụ n'ihe ị na-afọsacha n'ọha nye gị ọghasa ahụ Gwa ngwa. rie nri a rie nri a ekwezila ewuchie nri agbụgokwe n'ite nne ngwa oke ala ngwa ekwuo n'ụmụ ya m ngwa gịnị ịchọ ka m n'ike ebe anakwapịa nke ụmụaka ọkwa etinyeghị nke gị ndị ajọzi mgbe ha ka ha na-eri ụmụaka mgbe ha ka ha otu aka nsi eri anụ ga-aga gị ntị ma ya na-akpọ anụ. m anya biko. Na na-akọ. Nnọkwakwa gị anụ ga amachie m gị ntị mgbe ha kụnụ na n'ụlọ ụmụaka na-eri elu na na-ata ama mma ị na agbatitere ha mgbe ha ka ha ebe mgbe ọbụla ise chechara ihe ị na-ese afọ ghere oghe isere akpa ka ọ bụ na ise akpa ka ị mara ife a na-akọ Hey! Hey! mama. Kano iwak e e tela ni e orang na. Mama. Eh? Adi eh, kwa mo. Eh? Mama da. Na. Uta kwa mjeli chapu ni le. Baba, ngo. Bayo ngo. Mama. Eh. Ke kwa. Ngo de mo. Nke anụ nwe iru dịgo otu anụ nwe ị nata ọ dịkwa mma. achụgo gị n'ụwa kedu ihe igbe ikwu eziokwu achụgo gị n'ọrụ n'ime na ịkwesịrị na ịma ọ na-eme ha arụ ọfụma ka ọ na gịnị ọ na nwa mgbe ọgbụ isi ama na ka ọ na-agụba gị nwee ide eje chọta ọrụ ọnwa mgbe gị na ọkpụ isi onwe ime izuru uche n'ezikwa n'oru mmadụ nke nke nke ọnọkọta atụ ọgụ n'ọdụ ọsọ akpa ka mma akpata ya ọzọ ma ihe isi na ọgịnị ka ime nwaanyị a nụwa ji wee chọpụghị n'ọrụ ihe a na-agbakwa eziokwu ọ okenye ọ agadi mama ọ ka ọ bụ gị nwa tọkwa ya ịmago ibiri ya ibiri ya chi nwaanyị nwaanyị aka akara nka gbara ụdị ajọ a onwe di hmm. mama amakwa m e ya ihe anyị na ha akwa ị na ha akwa na-abụ na-egbukwa mmadụ werezienụ nwayọ hmm. mama hapụ n'onye a ee akpa nke gbụgba shuu nwa ka dịkwa ka ọ dị oche ji aka ị ga na-eyi ma hapụkana a na ife abụrụlị mkpa m na ife na-esogburu m na-abịa ife a mgbe ka na na akụ kịta anọ ka eke ga-esi jee nnọọ ebe a je hapụ nnọọ nwaanyị na-ejuru nwaanyị nwaanyị a welu unu na-eti epele ịmaka ọgbọ na che ka m gbazigoro afịa m ka m wee nwee ife enwe m ife mma asa ya kedu nnọọ udo udo ọnwa dị ife nke anụ adị anyị oge je nọrọ ebe a na-ejuru nwaanyị anya oyi o welu unu na-eme ife a ịmaka ọ bụ na ọmụ a nsesi akpaka nge <coughs> <coughs> nsesi akpaka m ga-ebulite pesup ya niile tapa ife niile ala gbachikwa ya ntị aba ị ga na-akwakwa ihe anụ <laughs> a na-agwa gị okpoko gbu ntị chidie o nwe ife na-eme ụkwala ife anụ ụkwala ife ụtọ m na enwe afụtụ enwe anwụrụ nsị nwanne nya ya afụtu ọ bụrụ ezigbo anwụrụ mana nke a akpaka akpaka ga-edozi ịghọtago <coughs> hapụ nnọọ ihe m na gị bụ na e, mgbeke ị kwesịghị iji ebe a nje na-ejuru nwa ime ka nwa ya mmanụ na ọgụ a bụ mgbe eke na amụsi gị ike ịghọtago na amụsi gị ike ịbụ ịbụ ịbụ kpọkịrịkpọ ije ebe a je na-epeta ere nwa ya wuru na-eti epele ịnata ebe ebe na-eme achụ m n'ọrụ achụ n'ọrụ ọ m ụkwala ya mama hapụ onye a anụ ya ọ ga-egbu ya ọ̀rọ̀ ọ̀hún ní àná ọ̀dẹ̀ sí ń dọ̀ ọ́kùnrin àkàmú. ẹ bú fún mu nù ẹ ọ ma egbu unu taa ọ gịnị bụ ihe a aga m ezu ike ebe a egbuo mmadụ taa ọkwa ifuru na abụọ ifuru na abụọ ee mba ọwụ taa ifuru na abụọ ifuru na abụọ efuru gị gị ma efuru gị ma ebe ewu pọpọ

ọgbanje hmm. onye na-agba nje gị mana onwe gị ịda agba nje kedu ime ụdị nsogbu inye m na-enye ka akawacha gị iru akawacha gị iru emeka ha na-eme ka gị emetụzikwana ụmụaka aka ọzọ maka mụ na gị ga-abanye n'ofu onye nka onye nka nọrọ nnọọ nọrọ ebe anụ a na-etigbu ụmụaka n'ohi na-afị ihe na-afị ọ gịnịkwana mama kekwana gbasara ọchị igbo mazi asọ ma gwa ke ịchọ ka mme Asemi hano. Ke yo ge ju ebu mu azi anwa. O ti gba mu akwa ya mura ha. Na asemi hano. Okrifu. Ge mama. Eji. Ime ke ti hano apaka ma hano tasa na ani. Hmm? Ima na ime ba ime na ngota anwura. Asemi akubuchu. Akubuchu maka akubuchu akwa ya mura ngwe gbasa me ba so. Akwa ya mura ya. N'anya ka mgbakwa gị. Ima tikwa m ihe. Titu mpa bụ ụgha. Ima ti m anya so m pesacha ihe anụ nwa kịta. Ime ke ti hano apaka ma hano tasa na ani. Hmm? anwụrụ anụ atasa na anịma ngwa gị na anwụrụ agala mara ga ngwa ezigbo nsogbu n'ụlọ ahụ ọ na-egbu ma e- ejikwana ya kwụsị ha kwụsịkwa o kwụsịkwa ya o nkwụsị gị kwụsị ya anyị na-ese kwụsị ya maka ala mama hapụ m aka onye ara gbaghara gbaalịa igbe ara agba mmadụ ara apụ ụmụaka ụmụaka ochie ọkwara ụmụaka na zuru ego ya ya ụmụaka eh, na ego eh? kwesị iji anwụrụ ụmụaka chere na nke a ka ka bụ obere o unu m ga-afị ụlọ ọnụrụ na ema ya na akụ ndị ihe mụ na ga-atinye ụkwụ n'obu dị ka ga ị ụbọchị nne nwanne biko ka m gị biko m na-achọ na nke ndebe nwa nganga mgbe eke nwa nganga ife ị ga-eme gba eh? ogodo na mgbago nwere shọpụ dị na mgbago ebe ka ị jụọ ha eze oh. jọs gbagowe gbagowe na mgbago ị ga Dalo. Hum, dalo. nwanne hmm? biko ka gị na-achọ na nke ndị be eh? <laughs> nwa nganga mgbeke nwa nganga mgbeke nwa nganga ọ nwanne m eh, na nke ndị be <laughs> ka m bịa jee mana kwa ụmụaka arụ biko echekwana m o inye ha ndị nnu Ma. ọkpụkpọ yi nwoke afọ m ya n'ụzọ ọ sị na ọ na-achọ mgbeke mana o jikwa ife ife nnukwute ụgbọala ofu ife Yeah, no one not talking. Ọ̀gá náà sọ. Mbwe. Ọ̀gá náà sọ. Love. Hey, you. Mama. Ada afu buda. Aya fulu. Aja ogomo. Ogomo. mana n'agbanyeghị ihe niile o mecheburu nke kacha mma ọ na-atụ egwu chukwu ezuru nwa gị ọfụma ọnya mee njisi ka m bịa wee sị ka m bịa na mfechu n'anya mbụ eke chọrọ m ibidoro gị afịa achọrọ m inye gị ihe gbara ọgbụrụ ka ị bụrụ madam aka gị mchamibu geografia akafika achoka Midori. Nsema site m hapụrụ ebe ahụ na-arụbu ọrụ lọtawa n'obodo masị ka m were ego ndị nke m serụtara na ose na onions Ba, obodo ebe a mba ọ bụrụ udiri ya tomatoes. ewutere m nnukwu mgbe m ebe ị na-alụ ọrụ asị m na achụrụ gị ndị ka mficha ego anya mmiri m ga-ebido gị afọ ebe a na-ele nri maka ndị na-enye ego oge na ọzọ Hey, that woman. daalụ bi daalụ bi daalụ hai chineke achọrọ m ikpogo otu na siti eh? ebe ọkụ na-enwu hmm. na mgbanwe ndụ mama nna eh? <laughs> mama mgbeke eh? mama mm. nwanne amarọ m na-egochago skuul ị ka chọrọ ego na-apịala agwa onye isi a na-agwa onye isi <laughs> Malaysia biko <laughs> Malaysia ka nje nọ ebe a kenewe Chineke kenewe Olise <laughs> bi okwu a gwugoro ebe ka mgbọ onye nwoke polo ka ọ pịkọọ ya ọ pịkọọ ya e, polo ebiko e, gba polo ka m kọwazara polo ọfụma na ọ ga-aghọta mma nkọwalị male biko Chineke na nna amụma anya ka ma na-alala ụlọ metụ aka mama ọlọ mba ọ bụla na na mmadụ ọnlọ isiokwu mama m ga-abịa ka m gbapụ maka ndị mụ na ha na-emekọ biznes ọ nwere ọgbakọ anyị kwesịrị ịhụ. o wute m na onwere ihe m wetara unu mana ka o si na dị ka m nye unu obere nke ikwe na nkwe kacha nenhum assim. é, <laughs> que aqui tiver que ter uma granota. Hey! Chineke nna. Onye isi, onye isi bụ onye isi, iwe iwe iwe ji. Mama tikwe tize na ife na gị ka ọ dịkwanụ ka ife abakwa nna pọs ga mgbe. Ngabịa ka ntido. Iwe iwe ji. Ịma ife alụ, brọda. onye nwe m gọzikwa gị biko ị na-eje eje ị ga na-abata abata ọ bụ ịma ife anyị na-eme onye nwe m ga-ebunigide kpekpeghị enu ọ bụ ifuru eluigwe a e ebe ịzọdoro ụkwụ wee na-agbago na-agbago na nke ime ime ime ime ọ ga-abalị Yeah, yeah, yeah, yeah, you are playing. Yeah, yeah, yeah, yeah, yeah, yeah, yeah, yeah, Oh, ah, you are man, you are man, you are man. You are mmachi ekwele ụmụ ụwa atala ya ụtọ onye kọwara akụkụ ụwa ya iji ụwa nne e. ụwa siri ka ụwa tọkwara ụtọ iji ụwa e. iji ụwa